ndị igbo ekele m ọnụ ọnwa nọ n'ụka ọka nwa ndị mara ekwu e nwere obere ya m chere ịkọwara ụnụ n'ụbọchị taa ana m afụ ka ndị mmadụ na-ekwu na ọrụ a na-aga aga ọrụ a na-arụ na-aga aga ọrụ a na-arụ anaghị aga aga <laughs> amụ ihe gbasara ọrụ ịga na ndị ọrụ anaghị aga ọhụrụ na onye ọrụ ga dị ọrụ amaghị ihe ọ na-eme enwere m kesị onye ọrụ ga dị ọrụ sef amaghị ihe ọ na-eme ka m kwuo ya ụtọ ahụ ee ọzọ mara ihe ọ na-eme ọ ga-amadị prosidio ọrụ ahụ ji aga eh, bikos ana m ekwu ihe a the worst thing ga-eme nwoke bụ na iji ihe n'aka ịmara ihe iji abịa na ihe gbasara ọrụ ka m were ọrụ mmiri iji gbaa afa asị gị na mmiri na-agba gị n'afa na a ga-ejere gị na mmiri oyi a ga-akpọ gị eje mmiri ihe na-edere na data ọrụ ahụ awụ sọsọ ego speshal ụmụ nwanyị ịhụrụ nwanyị melụọla dị omelube ịgba afa achọpụta gwa gị na a ga-ejere gị na mmiri na a ga-arụrụ gị ọrụ mmiri for example dị mmiri gị ị nwere dị mmiri bifo ejewe na mmiri ahụ ị ga-eweta iweta ego egote ihe eji eje mmiri den a na isi date on time nọmba 1 iwetala ego eji egote e ihe ọ bụrụ na ị ma na ị nwaanyị lụbedi adị na gị na nwoke bi n'ụlọ ana nwoke gị na ebi n'ụlọ gị na ọyị gị nwoke bi gị. seven days before the day a ga data ọrụ ị kwesịrị ịpụta ya ekwesịghị ịnọ ebe a awere ọrụ ahụ nke a nọmba 1 2 ọ bụrụ na ị mara na gị na nwoke ebe ịlụgo di three days before the day a ga-arụ dị ọrụ ị ga-adị nsọ nke awụ for nwoke and nwaanyị three days before the day a ga-ejere gị na mmiri ị ga-adị nsọ ọgọdụ ma ịlụọla nwaanyị ma ịlọbe nwaanyị so onye nwawo ihe awụwa part of one of the secret mere eji ajere ọrụ ọ nara aga nke nọmba 1 2 gị nwa nwaanyị maka isi wee bie ndụ ọ ọchịgodi gị ka a na-ejere gị na mmiri ahụ na nka oge ị karala nka ị maka isi wee bie ndụ oge ịdị ya ọgụ ị mara na ị nwere ka isi wee shipụ nwa ọ bụ igbu mmadụ ị ga-apụ arụ bifo ijee na mmiri ị mara na enwere ka isi nara nwoke ego ojeede gị oge ịdị ya otu yọng ị ga-apụ arụ bifo ijewe na mmiri ka ị hapụ ịtụfu ego gị naabịsịra nke ọrụ unu n'ụbọchị taa maka ọnwa adịghị nsọ edemeghị nsọ amaghị iwu ala mere ọ ji wụrụ arụcha ọrụ ọ dị ka ọ garụ ịmụ ihe gbasara mmụọ mmụọ niile nọ n'ala Igbo dị nsọ andị mmụọ na-adị nsọ mmụọ ọ bụla ịfụkwara na-eme ihe ọjọọ na-enwekwa iwu nke ya a na-edebekwara ya nsọ so adịghị nsọ mere aji ọrụ niile ifuru a na-arụ anara aga mere ndị dibịa anyị ji jee pụsị asadị na-eji ebute mmụọ ọzọ ji na-arụ ọrụ peta bute nke aha edewere ya nsọ peta anya valụrụ e nwere edewere ya nsọ ọbụla ọ gwara ha na-edewere ya ọgwụ ego wee e, oke ite ọgwụ ji wee karịa n'ala Igbo ọ adịghị nso so ọwụrụ wụrụ na ana m ahụ dibịa ekwesịrị ịpụta na-akọ na ihe ọ mere ọ wụrụ a na-agwọ ọgwụ fain ọgwụ nwere ike ga ọma nga bikọs eh, ịwụrụ nwa mere ọgwụ ama arụrụ gị ọrụ chi gị nwere ike ọma nnabata ọgwụ metụ ihe awụwa aja a na-enye mmụọ gị nwa gbara gị n'afa adịghị ahụ gbapụtara dị afa den dị afọ ga-agwenyekwa ya dareshọn ihe ndị a ga-eji dị important ọ ga-egotekwa ihe niile ahụ ga-eme detin ife na detin awụkọ ụlọ wọchị ahụ ọ dịzi ka ọrụ mmiri a na-arụ na nke ndị nke nwoke na-aga na-akara ndị nke nwaanyị ọ adịghị nsọ so nwaanyị ụlọ amara ọ na-adị mmụọ ya mbi ekwu ihe a onye mmụ nwa ị na-azụ nwa nwa na-eto na-agwa ya nwa arụ na-agwa ya ọnwụ nsọ ala n'ala Igbo na-akụziri ya ka nwa gị hapụ itolite ịchụ ọ bụrụ selekwen Selokwin wa arụ ịma ụnụ maka ọ bụrụ Rosgel sorry Ros wa arụ na Igbo Rosgel wa arụ ụmụ ma ihe Rosgel so all these things wụ ihe na-akọ ọsọ ya imeghe ya ị ga-emego arụ ụnụ mgba 110 for everybody pụọ arụ bifo ijewe na mmiri framsi ka m kọwara ụnụ bifo ijewe n'ihu mmụọ niile ụnụ ọcha dibia na-akpa ike n'onye aja ọja ya na ọ na-apụ ọkụ wụ dibịa dị nsọ dibịa dịrị nsọ iji nye mmụọ nne ị ga-adị nsọ dibịa dịrị nsọ ọ na-enye nne mmụọ ga-agba ya nkịtị ọ na-atọgbọ dị nne o nwere mgbe agụrụ ga-agụgide mmụọ agụgide mmụọ agụgide mmụọ ochidi abụọ ndị na ọfụzie na ihe ọ na-eme anaghị agụ chọwazi ebe ọ ga-eje bute ike so ya m sị ka m gwa ụnụ gị nwa na-eweta ego ahụ ị na-eweta ego ahụ e ji arụ gị ọrụ ịtara afọ nweta ji ego so ị ga-atara ya mee ka ịchọ na ya on part fọt amachi n'aka gị ike ipụ ya on ọ bụrụ ma dibịa rụọ gị ọrụ ịmụta nwa ya because of you and the kind of mind iji e wee bịa they will accept it because ihe ị na-enye ha anaghị awụghọ the major problem sisi ị na-enye ebe ha na-eri nne they will accept it ọ gụwa na arụ ọrụ ya wa the major thing ga-break e apas through ihe ịkwa achọga dibịa wụ maka ọfọ ọ na-emarụ dị ọrụ if not ije aka gị jee dị aja eme so oge nwa a na-arụ ọrụ ọrụ ọ dị mkpa ipue nsọ sọ ka m si ọ ka ọha m n'ọnụ n'ụbọchị taa azụ nke onye chere ya zara m